ntachuga egwu ego onye mgbachido ya bụ nkwụkwụ n'alụ n'efu igbu alụlụ eme egwu nchịkọ di ji alụ na ife ọkọlụ n'ubi onye ezelibu mbụ n'obi atakara ọbụ ozi ekene ka m jiri ga amalụsi ebi ngo amalụ n'ọdụ nsọ nkwụdolu ụka ọgụ mmadụ ka eji aka robinson dị mma onye gbara ji na anwụ n'ọgbọ ọgụ onye mmadụ na-atọ ụtọ chekatara onu egwu nke ibu ọ jụrụ asị bịa fụ m n'ụlọ

ọzachala ogu mgbaru n'ụlọ zana mba za nke ego gbanwaririchara wake aka maka uru na isi ego ọ chọrọ mgbada amụghị bịọbịa kwurosi were ebunu na ha ya aka ifedo mmadụ godube ha siri ya mi na mpio mpio etu o siri som ije som na ọṅụju kwolu ugbo obi onye agbara ubi agbara ọna ru agara ịtọ ya mụ ezi enyi m si rọbi na mụ na gị ụgbọrụ iru ndụ beri ikwu beri ifi ya egbudu na gị onye chọrọ ka o ya ya nwụkwa ọdachi ọsọ onye ji ụbọchị iwu olu ga-ajọ mmadụ na-eyi elu gị onye ilo osisi bụrụ ga-atụ mkpa ufere ma jiri ya onye ji ụlọ ife ijiri du holide n'ido nyaliba nke arụ enu echi eji unyi ha na-aga ya aja ụgbọ ọkwọ ngafuru أنا ولا ولا جنون منايفة أنا ولا ولا بمشتي قواكا أنا ولا ولا بدل ناقو ناقو أنا ولا ولا دانا لينا فجوكو أنا ولا ولا وكغابنا هاكا أنا ولا ولا عفوك كل نوبي أنا ولا ولا نايا باواني كوبا أنا ولا ولا فولو فنوكو مامو أنا ولا ولا سيسياكو بالو نوبي أنا ولا ولا وكجينير rena ana wele wele zowalo fya futuro ana wele wele abudu buweke nyi ana wele wele tucho de lupa ana wele wele ume na newe ana wele wele wogige gbochi enyi ana wele wele ebunu n'eli nude. ana wele wele nkịtị

anụnụ na-eri nri enu anụ chefuru oduli ndị ana prọfesọ alfonsus gbosu nke na-apụ maka arụ ike aṅụrị zuru oke na-esi n'ezi omume n'ime agha okirikiri ife ogbolu fio ilo na-asị na-egwu ọfọ n'oge nwelu mkpochi oke makwa na ji epu ome omeji pụtara utofebepu oke ebe isi nwe osu anara m alụ ụdụ dị mba na agụ ogburu aka dị m agbaji ụzọ ụlọ

achọ ụfọ mfọju oji nwee mbụ n'elu ewere ntaji anya ebe mmadụ nọ ọ gara ọgbasi ọgbajiri obi bichara omedokwaba ọrọ bichara omedochibe ọgbachirolu nwoke ụzọ ka ọ na-emegide nwaanyị Ana were were meruo ntinye na mwepụ Ana were were ọdụrụ ọnụ iko Ana were were meruo kedụlụ onye ọzọ Ana were were ọ nọ naanụ malụ ọnwa ya ala were were nọdụrụ n'ọnụ ọnụ ala were were anyị eze afọ juru ka ọ bụ Ana were were onye asịrị ya jide ka o ji ya biko gaa n'iru hija wele ija wele si njọ ukwu afọ na ga ama ebi nọ n'isi ụgbọ oke biri ha ya atụ ndị ahụ bolu gị ana were were azụ kwasịna ya ọkpara ana were were ya bụ onye melu ngọzi ana were were ọpụpụ na mbata gị ana were were isi ya aka gị arụ ana were were sụlọ ọka ya atọ ana were were ana m ebekuchi okuke ana were were uru mmụọ na anụ ana were were ha bịa gbaa ana wele wele n'aka nri n'aka ekpe ana wele wele wepụrụ gị ndị ose ọbara gbokwara gị ndị ọkụ ka gọ mmụọ ana